AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo mara mma ndị Chineke gọziri agọzi ana m anabata anyị na ihe ntụgharị uche anyị n'ụbọchị taa na-ekele gị gị onye na-ewepụta ohere ọma ige anyị ntị n'ihe omume ndị a bụ ịtụgharị uche anyị na-aga abụọ tutu anyị aga n'iru ileba anya n'isiokwu nke anyị nwere n'ụbọchị nke taa anyị ga-anara onye nwe anyị ike ka o duzie anyị onye nwe anyị na Chineke onye dị mma eze onye hụrụ anyị n'anya anyị na-anabata gị n'ihe omume anyị nke ụbọchị taa na-arịọ amamihe n'aka gị ka ị bịa duzie anyị ka inye anyị nghọta na akọnuche zuru oke iji ghọta ma duziekwa n'ihe mmụta nke ụbọchị taa n'aha kraịst bụ onye nwe amen na ihe omume ma ọ bụ ntụgharị uche anyị n'ụbọchị nke taa anyị na-eleba anya n'ihe a a na-akpọ mmiri mmiri Elee ụzọ mmiri ga-eji nyere anyị aka na ahụike anyị elee uru ha anyị nwere ike irite na iji mmiri eme ihe ọ bụ ya mere aga m achọ ka anyị were akwụkwọ nsọ anyị mepee na akwụkwọ Jọn isi anọ amaokwu iri na anọ lee ihe akwụkwọ nsọ kwuru banyere mmiri ebe ahụ ọ ma onye ọbụla nke ga-aṅụ mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya akpịrị agaghị akpọ ya nkụ ma ọlị ruo mgbe ebighị kama mmiri ahụ nke mụ onwe m ga-enye ya ga-aghọ n'ime ya isi iyi na-asọpụta rie nne rue ndụ ebighị ka abụ okwu onye nwe anyị banyere mmiri n'ezie n'agbanyeghị ihe anyị nwere ike ịghọta na ihe nkụpụta ma achọrọ m ime ka ị mara na mmiri dịgba mkpa ahụ nye ahụike anyị mana nrịrịa mana ahụike mmiri dị ọcha bụ nhọrọ eluigwe họrọ ngọzi pụrụ iche nye mmadụ ekere eke ọ bụrụ na anyị ewere ya mee ihe n'ụzọ kwesịrị ekwesị ọ ga-abara anyị uru nke ukwuu mmiri bụ ihe ọṅụṅụ eluigwe rọpụtara iji tụjụọ akpịrị mmadụ na anụmanụ nke Chineke kere chineke nyere anyị mmiri na ụbara ọ bụrụ na ekee ma ọ bụ lee ihe okike nke chineke na ala akụrụ na e, mmiri anyị ga-ahụ na mmiri karịrị ala akụrụ ka abụ ịgwa gị sị na mmiri dịgba mkpa ahụ a na-eji mmiri eme ihe na mpụta ihe n'elu ahụ a na-eji mmiri na-eme ihe n'ime ahụ nke na uru mmiri bara nye mmadụ anyị apụghị ikwutacha ya otu o kwesịrị mana na nwa kpọmkpọm ole na ole anyị nwere anyị ga-eleba anya uru ha anyị nwere ike irite site na mmiri iji mmiri eme ihe a na-eji mmiri na-asa ahụ sapụ ahụ anyị ọcha sapụ ihe ọjọọ niile unyi niile nke dị anyị n'ahụ anyị na-eji mmiri asụ akwa sụpụ akwa anyị ọcha anyị enwee ike ị na-adị ọcha mgbe niile Chineke dị ọcha ọ chọkwara ka anyị onwe anyị bụ ụmụ ya dị ọcha site n'iji mmiri eme ihe mmiri dịgba mkpa ahụ mmiri na-enye aka ibu ọbara gazue n'ahụ anyị ebe niile ọ dị mkpa ka ọbara gaa n'ahụ anyị ọ bụ mmiri na-enye aka ebu ọbara gazuo ahụ anyị niile ọ bụrụ na akọwasịa ya n'ụzọ pụrụ iche ekewa ahụ anyị otu o kwesịrị anyị ga-aghọta na mmiri bụ ụzọ itoolu n'ime ụzọ iri ihe m na-achọ ime ka anyị ghọta bụ na ihe ndụ niile ma nri anyị riri eri ma ume anyị na-ekwu ekwu na ihe na-ebu ya agazu ahụ anyị niile bụ mmiri ọ dị mkpa ka anyị na-eji mmiri na-eme ihe mmiri na-enye aka kụjụọ ahụ okpomọkụ mgbe anyị na-enwe ahụ okpomọkụ n'ụbọchị taa ọtụtụ mmadụ na ekwusị na ha na-enwekarị ahụ okpomọkụ ụfọdụ mgbe a na-ajụsị ị na-aṅụkwa mmiri otu o kwesịrị ị na-ejikwa mmiri na-eme ihe otu o kwesịrị n'ihi na ọ bụrụ na anyị ewere mmiri na-eme ihe ma na elu ahụ ma n'ime ahụ anyị ọtụtụ ahụ okpomọkụ anyị na-enwe n'ụbọchị taa anyị agaghị enwe ya ọ na-ewedata oke ahụ okpomọkụ ma ọ bụrụ na anyị ewere mmiri mee ihe ọtụtụ mmadụ abaala na nrịrị anya anakwaghị eji anya ha ahụ ụzọ otu o kwesịrị n'ihi na mmiri adịghị n'ahụ ha otu o kwesịrị kwa ụbọchị ọbụla gị tetara ụra ọ ihe niile ị na-eme ahụ gị chọrọ mmiri na ya n'ihi na imejuo anyị ma mkpọfụrụ anyị ma elu ahụ anyị na-ewepụ mmiri kwa ụbọchị ọbụladị ime ka nri anyị riri gbarie n'afọ anyị ọ chọrọ mmiri ọ bụrụ na agụkọta mmiri ahụ anyị na-ewepụ kwa ụbọchị ọbụla gị tetara ụra tutu chi ya na-eji agụkọ ya ọ na-enye anyị kọpụ mmiri nri nke bụ na mmiri ndị a kwesịrị ka eweghachikwa ya n'ahụ anyị ka anyị nwee ike gbanarị ọrịa anya ahụ okpomọkụ na ihe ndị ọzọ ha dị iche iche nke ndị mmadụ na-achọpụta n'ime onwe ha n'ụbọchị taa nke bụ na anyị kwesịrị iji mmiri na-eme ihe ọ bụrụ na anyị ewere mmiri mee ihe otu o kwesịrị ọtụtụ nrịrịaha ndị anyị na-enwe n'ụbọchị taa anyị ga-agbanarị ha anyị kwesịrị ị na-edo onwe anyị ọcha site n'iji mmiri na-eme ihe ka ume nke ọma nri anyị agbarie nke ọma wezuga ihe niile ahụ anyị na achọghị bụ mmiri na-eme ihe ndị ya ya mere onye m hụrụ n'anya ọ dịgba mkpa ahụ ka anyị were mmiri na-eme ihe na nchịkọta ụzọ dị otu a ka anyị ga-eji were mmiri mee ihe ya enyezuo anyị ihe anyị chọrọ iji na ọ na-ahụ ike mgbe ị tetara ụra n'isi isi ụtụtụ were otu kọpụ mmiri dị ṅara ṅara ṅụọ ọ bụrụ na ọ ga-ekwe mee ṅụọ ya iko abụọ ọ ga-enyegbara gị aka ahụ ọ ga-eme gị gaa mkposi n'ụtụtụ ahụ ya enyere gị aka ihe niile ị na-eme n'ụbọchị ahụ a na-agara gị were were gị nọ n'ezi ahụike ọ bụrụ na gị eme nke a onye nwe anyị ga-agọzi gị na n'aha kraịst bụ onye nwe anyị amen anyị ekelela onye kere eluigwe n'ụwa onye nyere anyị ụbọchị taa onye mere ka mụ na gị hụ ụbọchị ọma nke taa ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso nwanne m nwoke nwanne m nwaanyị igbu ọma na-ege ntị na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at maọbụkwanụ gị tinye awr asụsụ Igbo arorg asụsụ Igbo ka ị wee nụ olu nwanne gị nwaanyị na ndị Igbo ọma ndị Chineke gọziri agọzi anyị ekelela nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ndụmọdụ nke ahụike nkịta na-asị mmiri dị mkpa n'ime ndụ kee mmiri nke ị na-aṅụ ọ bụ mmiri nke kraịst nke ga-enye ndụ ka ọ bụ mmiri nke ụwa nke ga-eme ka akpịrị kpọọ gị nkụ n'ụbọchị taa ana m asị gị onye na-ege ntị ṅụọ mmiri nke kraịst na ọ ga-enye anyị ndụ ekpere anyị bụ ka mara chineke bara mmadụ n'ụlọ ụba n'aha jizọs amen n'ịga n'ihu n'ụbọchị nke taa ndị ụmụọka ya township kwaya aba ga-enye anyị abụ dị ụtọ ekpere m n'isi gị gị ezi nwanne m onye na-anasụsụ Igbo bụ ka Chineke mee gị mma ka ihe ahụ ị na-arịọ n'aka onye nwe anyị ihe ahụ na-akpa obi gị ka onye nwaanyị nụrụ olu gị ma tinye aka otuto n'ọnụ gị biko chee ntị gị tinyekwa akọ na uche gị ka anyị tụgharịa uche n'okwu onye nwe anyị site n'akwụkwọ nsọ n'ihi na ọ na-eme ka obi dị anyị ma ọ na-eme ka anyị nwee ezi ndụ ọ na-eme ka anyị na Chineke dị n'udo soro m ka anyị leba anya n'isiokwu nke na-asị ekpere nke ndị ụwa na-adịghị ekpe ekpere nke ndị ụwa na-adịghị ekpe n'isiokwu a anyị ga-ewere ihe ọgụ anyị n'ebe abụọ na akwụkwọ nsọ anyị ga-agụ nke mbụ na ihe e n'ụbọchị ndị eze nke mbụ isi anọ ahịrị nke iri ihe e mere n'ụbọchị ndị eze nke mbụ isi anọ ahịrị nke iri ebe ahụ na-asị jebes wee kpọkwee chineke izrel sị ọ ga-adị m nnọọ mma ma ọ bụrụ na ị gọzie m n'ezie meekwa ka oke ala m rie nne ọ bụrụkwa na aka gị ga-adịnyere m ị wee mee ka m pụọ n'ihe ọjọọ ka ọ ghara iwuta m chineke wee mee ka ihe nke a ọ rịọrọ bịarue ya arọ sokwara m ka anyị gaa n'ebe nke ọzọ na abụ ọma isi iri na itoolu ahịrị nke iri na atọ na nke iri na anọ abụọma isi iri na itoolu ahịrị nke iri na atọ na nke iri na anọ akwụkwọ nsọ n'ebe ahụ na-asị otu a gbochiekwa oru gị na mmehie nganga ekwela ka ha na-achị m mgbe ahụ ka m ga-ezu oke a ga-agụkwa m n'onye ikpe mmehie riri nne na-amaghị ka okwu niile nke ọnụ m na ntụgharị nke obi m bụrụ ihe na-atọ ụtọ n'iru gị jehova bụ oke nkume m na onye mgbapụta m nke a bụ ekpere ahụ m na-ekwu okwu ya ka anyị kpee ekpere nna anyị biko kwee ka okwu ga-esi n'ọnụ anyị na ntụgharị uche nke obi anyị na ihe niile ka anyị na-eme bụ ihe ga-esi esi n'iru gị n'aha kraịst bụ onye nwe anyị amen ọtụtụ mgbe ị ga-ahụ ka ndị mmadụ na-ekpe ekpere ekpee n'ụtụtụ ekpee n'ehihie ekpee n'abalị ekpere nke mbọmchi eme ihe dị iche iche ile anya ga-ahụ na ekpere ndị a niile bụ chineke meere m ihe dị otu a meere m ihe dị otu a kwee ka m obodo oyibo kwee ka m gụọ akwụkwọ kwee ka ebulie m n'ọkwa kwee ka m nweta ọrụ kwee ka m lụọ dị kwee ka m mụta nwa kwee ka m bie ogologo ndụ kwee ka m nwee ahụ ike kwee ka m nweta ụgbọala kwee ka m nweta ọgbatumtum kwee ka m nweta ụlọ nke aka m ka m ghara ịbụ onye ọbịa kwee ka ndị iro m bụrụ ndị achụsara achụsa ọkụ mmụọ nsọ gbaa ndị iro m chineke chụwa ndị na-achụ m nke a bụ ekpere na-ekpe taa nke a ekpere na-ewu ewu n'etiti ndị mmadụ n'ụbọchị taa ị gaa n'ala ekpere ndị a ka ịhụ na ekpere ndị a bụ ihe niile banyere ọdịmma nke ndụ a nke ibi n'ụwa a ọdịmma nke ihe a na-ahụ anya ọdịmma nke ihe a na-eche n'obi ọ dị mma nke ihe a na-achụso ma n'ezie nwanne m ị ga-ekwenyere m na ndị mmadụ adịghị ekpe ekpere nke na-egosi nchegharị ọtụtụ ndị mmadụ ebe ahụ anyị gụrụ n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke mbụ isi anọ n'ahịrị nke iri anyị ma banyere jabez jabez bụ onye ọtụtụ ndị mmadụ ji na-ekwu okwu taa ma ndị ụkọchukwu dị iche iche ekpere jabez ekpere jabez ha na-ewere otu ngalaba nke ekpere jabez nke bụ onye nwe anyị mee ka oke ala m rie nne onye nwe anyị mụbara m akụ na ụba onye nwe anyị mụbara m ihe nweta onye nwe anyị mụbara m ego onye nwe anyị mụbara m ịdị mma kama ahịrị nke ọzọ nke na-asị onye nwe anyị ekwela ka mmehie na-achị achị n'ime m ha adịghị ekpe otu a gịnị mere ị ga-ahụsị n'ezie na akụ na ụba ewerela akọ na uche ndị mmadụ gbata akọ na uche ndị mmadụ n'ohu nwee ike mee ka ndị mmadụ lepụ anya n'ihe chineke na-achọ ka ha mee oge niile ọ na-abụ ihe chineke ga-emere anyị ihe m chọrọ ka chineke mere m ọ dịghị onye na-asị ihe m chọrọ imere chineke ọ dịghị onye na-asị achọrọ m ichegharị echọrọ m ịbụ nwa chineke n'ime mmụọ n'ezie agasịrị na m adawa ụkọ agasịrị na m enweghị ihe m ga-eri agasịrị na m enweghị ego achọrọ m ịbụ nwa chineke ngwalene david na-akwa abụ ọma isi iri na itoolu ọ malitere ịkọ akụkọ ọlụ ọma chineke otu eluigwe si na-asọpụrụ chineke otu ihe niile e kere eke si na-ekene chineke nsọpụrụ ya abịa n'ala ala ya ya ekwuo sị na iwu chineke zuru oke na-eme ka onye na-enweghị uche mara ihe na ụkpụrụ chineke ziri ezi ya were otu ahụ na-akọ ịhụnanya onye nwaanyị na-akọ ịhụnanya onye nwaanyị bịa rue na nchịkọta okwu ya ihe asị ebe ahụ anyị were ihe ọgụ nke abụọ gbochiekwa oru gị onye nwe m pụọ na mmehie nganga nke a bụ mmehie na-achị achị taa mmehie nganga mmehie mpako mmehie ahụ ma na ọ bụ mmehie gị gaa n'ihu na-eme ya mmehie ahụ ị na-eme a na-asị ihe nke ajọ njọ ihe nke ajọ njọ mgbe ụfọdụ mmadụ na-arịọ gị sị emela ihe a gị na-eme ya ihe ahụ doro gị anya sị e n'ezie mme ihe ọ bụ ihe ọjọọ gị gaa n'iru na-eme ya imegbu mmadụ imejọ mmadụ itinye aka na nrụrụ aka dị iche iche iburu ego ọha na eze irikpọ akụ na ụba ime mmadụ ihe ọjọọ ihe ndị a bụ mmehie nganga ịkpọrọ nwunye mmadụ ịkpọrọ nwa mmadụ ịnara mmadụ di ya ihe ndị a bụ mmehie nganga ịmachakwana ihe ndị a bụ ihe ọjọọ gị gaa n'ihu na-eme ya ọ bịa mere David ji na-ekpe ekpere sị onye nwe anyị biko napụta oru gị na mmehie nganga n'ihi gịnị ka m bụrụ onye ikpe mmehie riri nne na-amaghị ọ bụ ihe mwute na ile anya n'ụwa taa ọtụtụ ndị mmadụ aka ha dị ebe a dị ebe a n'ihe ọjọọ niile dị iche iche anọ n'ịkwa iko anọ n'isi ohi anọ n'anya ukwu anọ n'ekworo anọ n'ime mpụ dị iche iche ihe abụọ nọdụ jọrọ njọ nke ọjọọ ọ ga-eme agaghị ama ebe a ga-amalite zọwa onye ahụ ndụ agaghị ama ebe a ga-amalite chetawa onye ahụ n'ekpere n'ihi gịnị mgbe edere anya hụ na aka gị dịcha n'ihe nrụrụ aka dị iche iche iji nke ijikwa nke ijikwa nke ọzọ iji jụrụ ihe ọjọọ aka kedụkwana ebe a ga-amalite ọ mere David ji kwuo okwu kpee ekpere ruo arịrịọ ahụ ndị mmadụ na-adịghị arịọ taachi Chineke biko napụta oru gị na mmehie nganga ịkpụta ka ha na-achị m mgbe ahụ ka m ga-ezu oke ị ga-ahụ na mgbanwe iwezugara aka gị n'ihe ọjọọ nọrọ onwe gị na-efe Chineke ị ga-ahụ na ị ga-enwe ojuju afọ pụrụ iche nke ahụ bụ izu oke ị ga-ahụ na ị ga-enwe nchebe mgbe a na-ekwu okwu ndị zuru ohi adịghị onye ga-akpa aha gị mgbe a ga-ekwu okwu ndị na-akwa iko adịghị onye ga-akpa aha gị mgbe a ga-ekwu okwu ndị riri ego ọha na eze maọbụ ego gọọmentị adịghị ndị ga-akpa aha gị n'ihi gịnị iwezụgara aka gị n'ihe ọjọọ ya gaa n'ihu ya asị a ga-agụ m na onye ikpe ihe riri nne na-amaghị ya ọchịkọta okwu ya asị ka okwu niile nke ọnụ m na ntụgharị uche nke obi m bụrụ ihe a na-anara nke ọma n'iru gị onye nwe m okwu ọnụ ị na-echekwa banyere okwu ọnụ e nwere okwu ọnụ ndị na-esi isi okwu ọnụ ndị rere ure okwu ọnụ ndị ruru unyi ndị bụ ekwupụta ya otu a ya ọ dị ọjọọ karịa ebe a nyụrụ nsị okwu ọnụ ndị dị ike karịa egbe okwu ọnụ ndị dị ike karịa igwe david na-asị ka okwu ọnụ ya bụrụ ihe a na-anara nke ọma ihe ọ pụtara bụ na ọ bụghị okwu niile ka a na-anara nke ọma n'iru chineke lee n'anya ihe ị na-ekwu n'ọnụ gị lee n'anya ihe na-atụgharị n'obi gị ọ sị ka ntụgharị uche nke obi mbụrụ ihe a na-anara nke ọma tụgharịa uche n'okwu ọnụ gị tụgharịa uche na ndụ gị tụgharịa uche na ọnọdụ gị tụgharịa uche na ekpere ị na-ekpe na ihe na-achọ ka chineke meere gị n'ezie nwanne m na nchịkọta okwu m ana m agwa gị na ihe ịrịba ama kachasị ihe ịrịba ama nke ga-eme na ndụ gị bụ mmadụ isi na mmehie pụwa onye nwaanyị nakwa na njikere ime ihe riba ama n'ime ndụ gị biko chọọ onye nwaanyị ọ ga-emere gị ị ga-ahụ na ị ga-abụ onye ga-ezu oke ị ga-ahụ na ị ga-abụ onye a ga-agọzi ị ga-abụ onye a ga-eji na atụsị n'ezi onye abụ nwa Chineke mgbe ahụ ka ngọzi onye nwaanyị ga-esochi gị azụ ka Chineke mere gị ebere nyere gị aka ka ọ dịrị gị na mma dịka ị na-ana okwu ndị a were na-eme ihe n'aha Jizọs Amen. Amen. Amen. igbo ọma na-ege ntị ndewo igbo ibe mara mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka ị na-anụ ya na Adventist World Radio ma na-asị ekpere nke mụ na gị ga na-ekpe bụ onye nwe m nafụta oru gị na mmehie nke nganga nganga egbuola ọtụtụ ndị mmadụ nganga egbuola ndị si na ha kwere na Kraịst nganga bụ ihe mere ka ekwensụ nọdata n'ime ụwa na-enye ụmụ nke mmadụ nsogbu ma na-asị gị taa gị onye na-ege ntị kpee ekpere si chineke nafụta ọrụ gị na mmehie nke nganga ozi ọma ka anyị natara n'olu nwanne anyị nwoke onye na-ezisa ozi ọma elieze ọfọmba anyị na-asị kamara chineke bara ya na ezinụlọ ya mba kudo chineke chia n'ime ndụ ya ka ịhụnanya chineke na-edu ya na ezinụlọ ya imeela nwanne anyị nwoke anyị na-asị igbo na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 070 6363 7224 igbo ọma na-ege ntị anyị ekelela ndị ụmụọka ya township kwaya aba ndị nyere anyị abụọma anyị na-asị ka chineke gọzie olu unu ka unu wee bie ndụ ọma mara sị na mgbe chineke ga-abịa nke ugbo abụọ anyị niile site na amara ya ga-ahụ ya wee bụọra ya abụọ ọma amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo